matu isi nke iri abụọ na asatọ ma mgbe ụbọchị izu ike na-agwụ mgbe chi ụbọchị mbụ n'izu ụbọchị asaa na abọ Mary Magdalini na Mary ọzọ bịara ile ili ahụ ma lee ala ọma jijiji ukwu dara n'ihi na mmụọ ozi nke onye nwe anyị si n'eluigwe rịdata bịa rue kpọrepụ nkume ahụ wee nọkwasị ya oyiyi ya ka amụma uwe ya na-achakwa ụcha dịka sno site n'egwu ya ndị nche mara jijiji bịa dị ka ndị nwụrụ anwụ ma mmụọ ozi ahụ zara si ndị inyom ahụ unu onwe unu atụla egwu n'ihi na amatawo unu na-achọ Jizọs onye akpọgideworo n'obe ọ nọghị n'ebe a n'ihi na e mere ka o si n'ọnwụ bilie dịka okwu bịanụ n'ebe ọ tọrọ gakwa na ọsọ ọsọ si ndị na-eso ụzọ ya e mere ka o si na ndị nwụrụ anwụ bilie ma lee ọ buru unu ụzọ gaa galili n'ebe a ka unu ga-ahụ ya lee agwọwo m unu ha wee were egwu na oke ọṅụ laa ọsọ ọsọ site n'ili ahụ gbakwa ọsọ ịkọrọ ndị na-eso ụzọ ya akụkọ a ma lee Jizọs zutere ha sị ṅụrịa na ọṅụ ha wee bịa jide ụkwụ ya abụọ kpọọ isi ala nye ya mgbe ahụ Jizọs sị ha unu atụla egwu ka ọrụ ụmụnna m ka ha jee Galili n'ebe ahụ ka ha ga-ahụkwa m ma mgbe ha na-aga lee ụfọdụ n'ime otu ndị nche batara n'obodo ahụ kọrọ ndị isi nchụaja ihe niile mere mgbe ha na ndị okenye zukọrọ gbakwa izu ha wee nye ndị agha ahụ ego ruru nne sị sinụ ndị na-eso ụzọ ya bịara n'abalị zuru ya n'ori mgbe anyị na-arara ụra ọ bụrụkwa na nke a ruru ntị onye anyị onwe anyị ga-arafu ya mee ka unu ghara ichegbu onwe unu ha wee nara ego ahụ mee dịka eziri ha ewee gbasaa okwu a n'etiti ndị Juu ruo taa ma ndị ikom iri na otu ahụ ndị na-eso ụzọ ya gara Galili ruo ugwu ebe Jizọs gwara ha mgbe ha hụrụ ya ha wee kpọọ isi ala nye ya ma ụfọdụ nwere obi abụọ Jizọs wee bịakwute ha gwa ha okwu sị ewerewo ike niile dị n'eluigwe na n'elu ụwa nye m ya mere gaanụ mee mba niile ka abụ nri na-eso ụzọ m na-eme ha baptizim baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ na-ezi ha ka ha debe ihe niile ka ha ra bụ nke m nyere unu n'iwu ma lee mụ onwe m nọnyere unu ụbọchị niile rue ọgwụgwụ oge a